ihe a bụ ozi ekene nwanne anyị nwoke bụ maazị meda na ezi nna anyị ukwu bụ Pete Edochie onye nke ya na nwunye ya mere ncheta alụmdi na nwunye ha na-abụ iri afọ ise na atọ gara aga ha wee na-ekene Chukwu na ha ka dị ndụ maazị meda bụkwa na obere nwa igbo onye ihe igbo na-amasị onye ihe gbasara omenala igbo na-adị ụtọ welu na-asị m ka nye aka wee gbasara ya ozi ịnụnwa bụ ozi ekene o ji ekene maazị Pete Edochie na oriakụ ya ka ya bụ ozi wee ruo ha ntị ebube dike ebube afrịka ka m na-akpọ papa anyị Pete Edochie ra na ogene na-ana egbe egbe n'anya n'ọdụ dị na tụlụ ilu tata bụ nne na nna gburu afụ niile na ndị Nollywood niile ejiji Papan Pete Edochie ata mana amụ n'ihe dị iche iche ọ na-eme ọmụnụ sirikwazi etu anwa etu nya na ala ọlọ ya si ebi lekwa na papa Papan Pete na nya na ala ọlọ ya ebiela iri a na ise na atọ anụ ha ọkụkọ ọjọọ n'isi ha ngwa gezie m ntị ka ngwa gị ihe jide otu anwa ọnụ ọma taba ọkpụrụkpụ onye nọ n'akụkụ oche nọọsụ kwụ ụzọ pụrụ iche na mmayọ ndị Nollywood niile na ndị niile nọ n'ọkwa alụmdi ka unu ne n'anya na ndụ papa anyị Edochie ghara iwe emefucha nde kwuru nde naira gba akwụkwọ gbankwụ echi agbasasịa sota wee na-eme ka alụmdi na-atụ ndị na-etote etote ụjọ ana m agọrọ papa anyị Pete edoche na na ala ọlọ ya ọfọma ma na-echikwazi ha echichi a na-echi papa anyị Pete edoche, ite dị mma eji esi alụmdi oye ma na-echikwazila ọlọ ya ọgọdọ ọma eji amachi alụmdi a sị m unu ya adị ndụ wee merube emume alụmdi nke nna nse eji m ọja wee kpọọ maazị ọha ndị Igbo ichie Anị Obi abụrụ dike maazị Los Zeus maazị na Ipekwe biko ji ebe papa Pete Edochie ka ọ tinye unu azụ eso achọta nwaanyị dị mma o nwaanyị na-enyere aka akwalite ọdị obodo ụmụabụ bụ maazị meda achọghị nke unu nụọ ọpata ya saa achọrọ m nke ga-enyere aka n'ite ọganiru obodo anyị pit na lọlọ ya mgbe ọbụla mụ na unu ji wee fụ nye unu obere ihe onyinye maazị meda ya enye ndị ochiri echichi daalụnụ ndị nke mmoo